o nwere otu mgbe e nwere otu nwa okorobịa nọ na-amụ ọrụ n'ụlọ ọrụ mmepụta ihe otu agadi nwoke bụ onye isi ya ma bụrụkwa onye ọ na-amụ ọrụ n'aka ya nyere ya ndụmọdụ sị ya ghara ịbụ onye oke okwu kama gbaa mbọ ma rụsie ọrụ ike iji hụ na ịzụlitere ọrụ aka gị n'ụzọ dị iche iche afọ iri gachara agadi nwoke ahụ lara ezumike nka nwa okorobịa ahụ wee nweta ọrụ n'ụlọ ọrụ mmepụta ihe ọzọ ọ gara n'ihu itinye ndụmọdụ nna ya ukwu n'ọrụ otu ụbọchị ọ gara leta agadi nwoke ahụ ka o ruru nwoke ahụ hụrụ na ọ dị ka obi adịghị ya mma wee jụọ ya ihe na-enye ya nsogbu Nwokorobịa ahụ sụọ ude wee kọrọ ya sị nna m ukwu ana m agba mbọ na itinye ntụziaka gị niile n'ọrụ kemgbe m nwetara ọrụ n'agbanyeghị ọrụ niile m rụrụ n'afọ iri a gara aga enweghị ezigbo ihe nrite m riterela mana m emechilata ọnụ m na-arụsi ọrụ ike ama m na arụọla m ọtụtụ ọrụ dị iche iche nke gụnyere imepụta ihe dị iche iche na ihe ndị ọzọ agakwara m n'ihu na n'ịkwado ọrụ aka m site n'ịmụta ọrụ aka ndị ọzọ ihe gbara m gharị bụ na ụmụ okorobịa ndị m bu ụzọ bido ọrụ maka ha mara ọrụ arịchaala n'ọkwa ma mụ onwe m ka nọkwa ebe m nọ ka ọ kwasachara agadi nwoke ahụ ọnụma ya ya bụ agadi jụrụ ya sị ị chere na ị ghọọla onye dị mkpa n'ụlọ ọrụ mmepụta ihe a nwa okorobịa ahụ ọza ya sị ee abụzi m onye dị oke mkpa n'ụlọ ọrụ a ọrụ aka m dị ezigbo mkpa agadi nwoke ahụ gbara nkịtị nkeji ole ma ole wee tụgharịa gwa nwa okorobịa ahụ sị ya tinye akwụkwọ iji nata ụbọchị ezumike atọ ozugbo onye nkuzi ya kwuchara okwu ezumike nwa okorobịa ahụ gbapụrụ n'egbughị oge ọbụla ga-anara ha ụbọchị ezumike atọ n'ụlọ ọrụ mgbe ụbọchị ezumike ya gasịrị ọ laghachiri ọrụ ka o ruru n'ụlọ ọrụ Onye isi ya kpọbatara ya n'ụlọ ọrụ nke ya ma ọrụ ya na ihe agaghị nke ọma n'ụbọchị atọ ahụ ọ gara ezumike ọ gwara ya sị na ndị ọzọ nwere ọtụtụ nsogbu n'imepụta ngwa dị iche iche ọ na-emepụtakarị n'ihi na ha amaghị otu o si eme ihe ndị ahụ maka ihe niile a mere mgbe ọ nọghị onye wee ghọta ụdị mkpa ọ dị n'ụlọ ọrụ ha ma sikwa n'otu aka ahụ bulie ya n'ọkwa ọrụ iji kelee ya ma gbaa ya ume ka ọ nọgide na-arụ ọrụ n'ụlọ ọrụ ha nwa okorobịa ahụ nwere obi aṅụrị ma kelee agadi nwoke ahụ n'ime obi ya maka ndụmọdụ ya site n'oge ahụ gaa n'ihu mgbe ọbụla nwa okorobịa ahụ chere na o kwesịrị ka e bulie ya n'ọkwa ma kwụọ ya ụgwọ ọnwa karịa ihe a na-akwụ ya Ọ chọọ otu ụbọchị ga ezumike osi ezumike lọghachi ọnọdụ agbanwe ihe a ka o megidere ọtụtụ afọ gachaa otu ụbọchị nwa okorobịa ahụ ga-arụ ụlọ ọrụ wee chọpụta na akpọchiri ụlọ ọrụ ya akpọchi ya bụ ihe tụrụ ya n'anya nke ukwuu nke mere na ọ gara ịhụ onye ụlọ ọrụ ya ebe ahụ ka ọ nọchọpụta na na ụlọ ya n'ọrụ ya bụ ihe wee gbaa ya gagharị n'anya nke mere na ọ maghịkwa ihe ọzọ ọ ga-eme ọ laghachikwara ihu onye ndụmọdụ ya ka ọ chọpụta otu ihe dị otu a si mee mgbe ọ kọchara agadi nwoke ahụ ihe juru ya n'ọnụ agadi nwoke ahụ gwara ya sị ị ghọtara ozugbo na ọ dịghị onye na-elebara ụtọ n'ika na-enwu mgbe niile anya ọ bụ naanị mgbe ọ kwụsịrị inwu ọkụ ka ndị mmadụ na-achọpụta ngwa ngwa uru ọ bara oge niile ahụ ọ na-enwu a na-ewere ya dị ka ihe efu na mgbe mbụ ị bịara ọ na-agụsi gị agụụ ike itinye ndụmọdụ m n'ọrụ nke mere na ị hapụrụ ịnụrụ ọkara nke abụọ ozugbo ọ malitere ịkọrọ nwa okorobịa ahụ ọkara nke abụọ o ji nnọọ nwayọọ nwayọọ mee ka okorobịa ahụ ghọta na ọ bụrụ na otonike a na-anya ọkụ kwamgbe kwamgbe n'oge na-adịghị anya a ga-ewere otonike ọzọ mechie anya ya n'ihi na onye ọbụla chọrọ otonike a ga-atụkwasịli obi ị nwere ndị enyi na ndị otu ezinụlọ ndị na-akpọ mkpọkọrọ n'ihi na ha na-akwado gị mgbe niile ma ọ bụ na gị na ha na-anọ mgbe niile gịnị ga-eme ma ọ bụrụ na ị chọọ ha echi ma ịhụ gị ha biko echekwala ka ụbọchị dị etu ahụ ruo ka ị wee chọpụta na mberede ụdị uru ha bara na ndụ gị kama nye ekele pụrụ iche maka afọ ọma ị nwere n'ihi na ị nwere ndị dị otu a na ndụ gị ọzọ dị ka ibe ya ekwela ka onye ọ bụla kpọọ gị mkpọkọrọ kama ka ya ji n'ume hụ na ị rụrụ ọrụ dịrị gị mgbe niile akwụsịkwala ịrụ ọrụ gị naanị maka na ihe agaghị otu isi chọọ ya mba ụwa adịghị otu ahụ ụwa adịghị ka echere gbaa mbọ hụ na ị nye ọkpụkpụ ma gburunyere uru n'ụzọ ahụ ị ga-erite ụwa n'uru n'ihi na aka ekpe kwụọ aka nri aka nri akwụọ aka ekpe mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọrọ ya gazie